ehe mpe emeka mụ na nwunye gị jos kwupụ kịta anụnwa o nwere ihe ọ gwara m nsị ka m bịa jụọ gị mpe emeka nwunye gị si mụ jụọ gị kedu ihe na-eme ọ tachaa afụfụ bi ego okwe ya ha emee ka obi dị ya mma ọ bụkwa ha na ị naghị enye ya ego mana ịma na ụmụ nwaanyị ibu nwoke okwe adaghị adị izi ọ bụghị ụmụ nwaanyị niile na-ebi okwe mana nwunye gị ṅụrụ iyi si mụ datị na o biri gị okwe na ọ na-awụ na-ebi gị okwe na ị naghị ekwu okwu ị nweghị ike isi ya mama emeka lawa m mama emeka mesie m ya ike mama emeka ị na-ala m ọfụma mba na ọ na-adị ya ka ya asị na afụfụ niile ahụ ọ na-ata na ọ na-ata ya n'efu maka gịnị kwanụ mana na ọ na-awụ ị na-ebi ya okwe ọ na-etipụrụ gị mkpu ị na-asị mụ na nwoke anaghị eti mkpu kedu onye gwara gị na nwoke anaghị eti mkpu nọọsụ nwoke ka a na-etiri mkpu ị makwa na iti mkpu a na-ekorespọnd ekorespọnd ọ bụrụ na ọ na-abịa ị na-ala nwunye gị ọ na-asị gị papa emeka nyewe m ya isi a mma emeka mma na-enye gị ya ọ sịghị emeka papa emeka wuo m ya ewuo isi ya mma emeka ana m ewuo gị ya mma na ewuo gị ya m ga na-ewosi gị ya ike yes ọ ya ọ na-adaba anyụkọ ịnụ ndị igbo si ga anyụkọ mamịrị ọnụ ụgbọ ụfụfụ den nwunye gụtazie afụ rigoro n'enugwu na-ebezigo okwe ị na-eme ka ya asị na nke ahụ ị na-ala ilo ka ya ụtọ ị na-eme ka ya asị na ọtụ ụmụazị akabeghị aka ị na-ala ka ya ụtọ kụpụrụ onwe gị eziokwu ọ bụghị sọ ụmụ nwaanyị na-etiri nwoke mkpu ụmụ nwoke na-etikwa mkpu ị na-eti mkpu nwunye ga-ewere na-anyụnụ ị na-eti mkpu ọ na-ede ọ bụrụ na ị maghị etinye n'English tie ya n'Igbo itinye mkpu Igbo ọ na nya mama Emeka bụ m ọtọgọ mama Emeka achọrọ m ịlụ ọtọgọ mama Emeka ọmụ nyụọ mama Emeka mepee enumie achọrọ m ị na-ewo gị ewo ọ na-adụ gị ụtọ ọ nwuwe gị ị chọrọ ka m si n'azụ wuo gị ka ị chọrọ ka m wuo gị otu a tụọ n'ọrụ m ukwu gị anụnwa megharị m ukwu gị a chai isi m nwunye gị na-enye gị ya ị na-enene ya ị na-eme ị na-asụ ụka mgbu akwụ dawudoro gị n'elu e, ka ụkwụ otigudoro gị n'elu ị na-asụrụ m ude di m makwu na onye nwụrụ nyieye ọsa n'ọnụ ọ ya awa ọsakatazie n'ọnụ m mm, mkpuchie m ya si ebewone befọ nke ihe ebe echi e, ntị ọ dịkwa e. ndị be anyị ekene m unu ọ bụrụ na ọtata ka ị na-afụ dis my page like and share and follow m hmm? tụsaa ya ka ụmụ nwoke ya anụnwa na-asụ n'ude ka ha na-emepe ọnụ ha na-ekwute okwu m hmm? ndị be anyị ekene m unu isu n'ude bụ ụtọ ụtụ isu nya azị m asị m osi n'ude iti mkpu bụ gịnị ụtọ ọtụ n'ebe anụnwa ka a na-akụzi nkụzi ọdịmma ọtụ na amụ ndị be anyị ekene m unu